ụtụtụ ọma ụmụnne m unu arahụkwara ọfụma biko o nwere ozi dị mkpa aga m ezisara ndị baa n'oge dị ugbu a geenụ m ntị n'onu ọkachasị ndị nụgoro ozi ahụ n'oge mbụ wee kwechiri na ha ma nji wee mee ife ndị gụtago ya n'agụmagụ dị iche iche wee mee na ọ ha kịta anụnwa ugo eberegokwa na mgbagbu ọrịa bụ coronavirus maọbụ covid-19 nke si wuhan ala china abatagokwa ala anyị bụ naijiria ọrịa amara onye ukwu ma ya fọdụ onye nta ọrịa amara nwoke ọmahụ nwanyị ọrịa amaghị agadi ma ya fọdụ nwatakịrị kachasị ndị ragoro ọrịa dị iche iche eruo ogologo oge dị ka ọrịa shuga ọbara mgbali elu ọrịa sikụl sel na ndị ọdịka ha ka anyị na-ekwu okwu kịta ọrịa egbugo ndị mmadụ n'ala bekee mmaji kwuru mmaji n'ala anyị bụ naijiria agụtago mmadụ otu narị na iri atọ wee na-agbago n'ime ala anyị naijiria maka ndị si na ọ bụrụ oke ha ọ na-abụ oke onye oke m maka ndị na-ewere akpụrụ achịa wee na akpịrị were wee n'imi na-ete n'anya nwanna ọ dịghịkwa agwọ korona o ọ dịghịkwa achụ korona yes mgbọrọgwụ mkpọ akwụkwọ mkpụrụ osisi dị iche iche ndị a anyị na-awụkọ na arụ nwanne m ha adịrọkwa agwọ korona ihe ihe ndị a na-eme inyere ndị agha dị n'ime ahụ anyị aka igbochi ọra coronavirus njirimara ọrịa wụ gịnị akpịrị ịcha ọkụ ụkwara ahụ ọkụ oyi ọmụma ume ọkụ ahụ mgbu na ike ọgwụgwụ mana lekwa olileanya dị anyị nwere ike igbochi ọrịa ịbịa anyị nso site n'ime ụfọdụ n'ime ihe ndị a ọ bụrọdụ ụfọdụ site n'ime ihe ndị a niile nke mbụ biko nwanne m ekwena n'aka amakọ na mmadụ ebi n'ọma ugbu a abụrụ oge eji atọ ụtọ ugbu a abụghị gịnị mgbe eji atọ ụtọ ife nwanne ka ọ na-abịa isi n'aka ime imenarị ya aka otu a ọ n'aka na-abịa nso nwanne m izee osi ụzọ nke ọzọ na-abịa izee kịta abụrụ ọdị mgbe eji ebi ọma adaghị atọ ụtọ n'oge ugbu a nke abụọ gbara ọgbakọ ọsọ ọkwa ifuru ọgbakọ gbara ya ọsọ ịfụ ka agbakọrọ nwanne m ị na-agba ị na-agba ị na-agbara onwe gị ị na-agbara ụmụ gị ị na-agbara di gị ị na-agbara nwunye gị ị na-agbara ikwu gị o metụta o metụta gị ka ị na-agbara maka ọ ibute ibunye ha ọ na-afị ebe niile ya mere biko ifu n'ụlọ oriri ejena ụlọ egwu ejena akwamozu ejena agbamakwụkwọ nwanne m gịnị ejena nke ịtọ ifuru aka na-ekwe aka kwọba yes a sịkwana na ịkwọkarịa na nwanne m ijefelu ekwo imepe ụzọ ekwo ịbata abata ekwo. ị ga-eji ncha nke na-egbu nche ee ncha na-egbu nche na mmiri na-agba awa wee kwọ aka ọfụma ịkwọ iru ịkwọ azụ ịkwọ ọnụ mkpịsị ịkwọpụ ebe niile nne adakwa akwụcha ka nke akwụcha. nke ịnọ iwelu ude na-egbu nche nke ndị oyibo kpọrọ hand sanitizer tezuo aka niile ka isi akwọ ka isi ete ka ị nwere mmiri i were na-ete mana inwe mmiri nwekwe hand sanitizer nwanne m ị na-akwọ ị na-ete onwekwa nke ka nkụ nke nke ị nwere na-eme menata ya mere na-aga biko na ọ dịka mkpa nke ise nwanne m biko ezi na imi ma ọ bụ ma uzere ma ọ bụkwa ụkwara na-ekpuchighị ọnụ gị ejikwa ha aka ekpuchi n'oge ugbu a maka ọkwa ofu aka nwa ka ị ga anya ka esi eme nkịta echi ịkwụ ụkwara ma ọ bụ ime uzere ma izi imi i were iki aka gị na-ekwe ya otu a mm. i were iki aka gị mm. maọbụ were ihe eji ekpuchi imi eficha ime anyị kpọrọ tishu pepa were kpuchie wee zie maọbụ wee kwa ịkwacha ịpịachie tinye n'ikpo ahịhịa ebe aka mmadụ ama mmetụ ya ka ị na-emecha nka ozugbo ije kwụọ aka gị ozugbo ije mee gịnị kwụọ aka gị iwelu ncha iwelu mmiri na-agba agba kwụọ aka gị wee yọkwa gị biko arụnyere aka a n'anya ma ọ n'ọnụ ma ọ n'imi adịghị ama ama onwego ebe ibitelu onwego ife ibitelu biko ihe nwana na-ebite ya ebite ebe ọ dakwasị ya mere mgbe niile biko gbaa mbọ ka ịfụ na ị ghara ilenye aka n'ime anya ma ọ n'ime ọnụ ma ọ n'imi gị biko biko ayịyọ ka nna ayọ nke kachasị mkpa na ihe ndị a niile ka anyị nọ anyị kịta iwee nọlụ ọ dịghị ka njirimara ndị ahụ m kpọrọ na mbụ onwere nke na-emetụta gị n'arụ dịka akpa ya na-acha gị ọkụ ka ahụ ọ na-ere gị ka ị na-akwa ụkwara nwanne biko anọ na n'ụlọ biko biko tụtụrụ ekwentị gị kpọọ akara ekwe nke ndị ncdc dị n'obe gị ncdc nne m biko were akara gị kpọọ akara ekwentị nke ndị ncdc nọ n'obodo ị nọ ma ọ bụ ibinye ozigbo ozigbo jebe ụlọ biko keneruo oge anya agba na nkịtị anọ na be gị chetakwa ngọzi na-adịrị ndị na-ahụghị ma kwere nọrọ be gị ka m nọrọ be m abụ m adaọma dr Chukwu omeojiaka ndị be anyị nọrọ n'ọfụma o